ndị Igbo daalụnụ ikoro adagokwa tata tata bụ ụbọchị nke iri abụọ na ise n'ọnwa Julaị ndị mụ na ha nọ n'ikoro bụ Maazị Ejike Ọbasi Maazị Keke Ọdaluga Igbo anwụchiri ụkọchukwu na-ewepụ ihe mute ya mụọ onwe m bụ Maazị Oke ụkọchukwu ụkọchukwu kene na mụ onwe m bụ ụkọchukwu Austin Chiagọrọm Okigbo mma mmanụ dịka ị e kwere unu na nkwa n'izu gara aga anyị nwere onye ọbịa ezi nwa amaala Igbo onye chiri echi tụrụ ugo anyị na ya ga-akpa nkata onye anyị na-ekwu okwu ya bụ maazị Obi Nwakama prọfesọ kene ndị aha m Obi nwakamma ndewonu Obi Nwakamma onye a na-akọwa onwe ya mere ka anyị kpọta afịa ọfụma Obi Nwakamma ya bụ nwa amadi bụ onye ama ama n'ihe gbasatara ịgụ akwụkwọ na nke a na-akpọ African Studies ya bụ ịmụ maka ihe gbasatara Afrịka etu anyị si ebi na etu anyị si ọ na-edekwa o dere ọtụtụ akwụkwọ otu akwụkwọ o dere nke a na-akpọ Thirsting for Sunlight nya na akpịrị ịkpọ nkụ dị ukwuu ya na-akpụ ya nkụ maka ịfụ anwụ ya bụ akwụkwọ bụ ihe o dere banyere obibi ndụ bụ onye na-ede poem a na-akpọ Christopher o dere ya emere e, e ka ebie nyawa akwụkwọ na arọ 2010 ihe o dere ka nkụ ma nke o dere na ndị poem o ma akwụkwọ ụfọdụ ndị o dere ma ya bụ nwa dị na-akụzi akwụkwọ na mba ụwa dị iche iche ebe ọ na ugbu a bụ na University of Florida enwetara ya Central Florida Central Florida hmm. o nwere PhD ya bụ otu n'ugo n'ebe kachasị ukwuu na ihe gbasatara asụsụ bekee English nwekwa ọgụgụ akwụkwọ gaa n'ihu n'ebe ife gbasata poetry daalụ maazị obi maka mma nnọọ ụkọchukwu aga m enye gị nke a n'aka ka idulu anyị wee gawazie n'ife anyị ga-ekwu maka ya tata ndị Igbo mma mma nọ maazị ọkammụta obi nwakamma anyị na-ekelekwa gị na-asị gị nnọọ ka esi bịa sonyere anyị kemgbe izu ụka ole ma ole gara aga n'ikoro a anyị nọ na-atụle ihe gbasara ihe a na-akpọ ahịara deklarashọn ya bụ akwụkwọ ụmụafọ igbo anyị gbakọtara ọnụ dee ndị dịka Chinua Achebe na ọkammụta ndị ọzọ dịka Emmanuel Obechi na ndị otu ha nke onye ebe onye isi Biafra n'oge ahụ gụpụtara na mgbe ọnwa juun gbara abalị nke mbụ n'afọ 1969 anyị si ka anyị lebatukwu anya n'okwu a a na-akpọ dị ihe jiri kpara anyị aka n'obi bụ na na akwụkwọ a na ihe edemede a nwere na ihe a gụpụtara ka nwere ọtụtụ ihe dị na ya na dịka a ga-asị na ọ bụkwa ọwa anyị nwa ka e kwuru dee ya ihe awa afọ ise na otu edere ihe a mana ka anyị ghara ije kwegbuma okwe na ji n'ihi na asị ngwugwu a ga-atọ atọ ọ dịghị mma imi ya mvọ aka ka ọ bụrụ na gị onwe gị na ebe a bụrụkwa na ihe a doro gị anya anyị si ka anyị jụọ gị ka ị nwee ike kọwara anyị na ndị niile na-ege ntị ugbu a ọ bụrụ na ya kwere gị nghọta anyị nwere ọtụtụ ndị mmadụ ugbu a ị na-eteta ụra n'obodo anyị na Naijiria na-ele anya ihe anyị na-eme na-ege ntị kedu ihe akwụkwọ ahịara deklarashọn kedu ihe ọ pụrụ gịnị ka ọ bụ ụmụnna ndewonu ekele m unu ahịara deklarashọn wụ akwụkwọ edepụtara so ya mkpịsị si a ga-eji na-emezi mezie obodo ma obodo a na-akpọ Biafra nweta onwe ha na 1969 ihe gbasara akwụkwọ a wụ na akpọkọta ndị ọkammata dị iche iche ndị na-ele obodo anya ma ka esi ahazi obodo si ha gaa tụọ alo gaa chee echiche ma ka a ga-esi dowe obodo anyị ma agha bie maka na by 1969 oge a na-akwadide akwụkwọ a um, mba a na-akpọ biafra nọcha na mfamfa ma hekwụta nọ na Umuahia ma um, all kinds of um, you know directors nọcha na n'ime ọhịa na obodo dịcha n'iche n'iche um, ha gbakọ ebe a na-akpọ ahịara well no not quite ha gbakọ ebe a na-akpọ ahịara bịa kwuo okwu a sị na a ga-eji chekọta obodo kedu ihe bụ usoro a ga-eji chekọta obodo ma agha abịa o nwere ihe ndị na-edu Biafra bụ n'obi dị akwụkwọ a otu nke nke dị mkpa bụ na ha ji agba ndị Igbo ume ka ha wee ghọta na ihe ha na-alụ agha na-alụ abụ agha eji emegbu mmadụ na agha eji achịta agha eji emezi Um, wa ndị Igbo ka ọ ghara ịdị ka alụsi agha ndị ihe eji lụọ agha aga amata ihe eji lụọ agha so ha aba n'ime ụlọ chee gbasara ka ndị Igbo ga-esi chi onwe ha ma ụsọ ndị Igbo ka ndị Biafra ga-eji chi onwe ha ma agha bi kedu onye hụ ahịara Deklaration otu nke mbụ bụ na mmadụ obi na mba ndị Igbo in other ma the foundation ma ndụ ihe ndị Igbo ji biri ọwụọ ego Owo akụ owuwo ụba na ndụ mmandu ihe eji kwado anim humanism unu ga-ahapụ ka m na-asụkere ha na bekee small small times. mana the humanism you know um, the foundation of that idea that ndị Igbo dey rooted on a very humanistic ethos uh, that the idea of the world dey connected to two fundamental principles one is agbata n'obi In other words, your neighbor is your foundation, basically. So uh, that that, idea that I know hmm. gbasara obodo, whatever was connected to us will be dealt with according to the fundamental principles of Onwanyi nwem In other words, we were going to be autonomous and self-governing, but that autonomy was going to confer authority not principally on the government of the day, on the people. In other words, ahia declaration was a document of the people, it was founded on the idea of a people's republic. That's one. Two, you must understand that here na for people's republic, be rooted also na idea ndị Igbo, n'omume ndị Igbo. Anyị um, agbakọta aka ekwuo what you call, you know, um, we have a very republican tradition. Agbakọta aka, kpaa nkata, ha ekwe ihe kpatara ndị Igbo na-asị ha kpachaa nkata ha si Igbo kwenu maka na everybody mmadụ niile kwekọrọta so that Ahia declaration emphasized the republican ethos of Igbo have made I think have given three basic principles that it covered one the humanistic two the republican ethos of Igbo three the idea of a people's republic four the economic principle ndị Igbo ga-eji na-eso ụwa apụta n'agha which was basically as a matter of fact a socialist document. We, we need to be very clear about this. Um, okay, niile ndị mmadụ na-eche ha che na ndị Igbo bụ capitalist. Ndị Igbo abụrụ capitalist, ndị Igbo abụrụ abụrụ abụrụ socialist, ndị Igbo bụ ndị Igbo. And that document. <laughs> okay, that na ihe kwuru ihe ọzọ akwụdebe ya. Yes. Maka na Igbo economic system understood that property was fundamental. It also understood that nkai wunkai, nkem wunkem, nkai wunkai, which mm-hmm. is that there had to be balance between personal property, personal welfare, uh, personal, you know, um, advancement and public mm-hmm. advancement. So those, that, that was a very crucial part of that document because it, it made gestures towards a quasi-socialist doctrine as well as an awareness that mm-hmm. Nyage people were right to property. That was fundamental. And then the, fun- the last issue for them was that development was about human beings and that it was also founded on justice. Surprising because the book they also rooted on the idea of balanced justice, not mm-hmm. balanced justice based mm-hmm. on mm-hmm. our authorization. So I declaration covered all those principles and gave us a document in 1969 that is still relevant, in fact, today. Mm-hmm. Because mm-hmm. I've got that document, you see that it was a very futuristic document. It wasn't just written on it, it wasn't time bad it was very futuristic and it remains vital and valid today. They will. They will want to work Oh, ihe ahụ ebe ị rụrụ aka ugbu a ka m chọrọ ka anyị tinyekwukwu ọnụ ah, leba anya ah, ihe kedu ihe wụ ọnọdụ anyị taa mmadụ ogere ike iji lee anya n'obodo anyị na naijiria n'ala igbo na mpaghara ọwụwa anyanwụ naijiria na-akpọ biafra maọbụ mhm. n'afrịka maọbụ n'ime ụwa taa enwere ike iji legide anya si ee ihe edemede a na-akpọ ọhịra deklarashọn ka nwere uru ọ bara nkenke ike iwelitenwu um, onyonyo maka na ndị na-ege anyị ntị achọ ịfụ n'iru unu Okay. and I'm gonna go my phone too all right. Okay. So, um, can you Well, if I understood your question, or is na m tinye ya n'asụsụ Igbo, what today's what in today's world makes IHRA declaration still relevant. Well, fantastic. Well, nke mbụ n'ọnọdụ ndị Igbo bụ n'ọnọdụ ndị Naijiria ọ bụ ọnọdụ ndị mpaghara ọwụwa anyanwụ Naijiria ma nke Afrịka ma nke ụwa niile nke mbụ bụ na IHRA declaration understood na as I say the very basis of development man mmadụ ọwụrụ just structure mmadụ nwee nri nwee ụlọ nwee olileanya nwee ndụ ọhịa bụ ọganihu that's the meaning of progress yeah it is not mmadụ kụba kụju ụlọ it is na inwe ma nwanne gị enwe you know um, enwe nsogbu na n'igbo tata ịpụta n'ụzọ iwu ka ndị igbo na-adịzi ka ha na-arịọ arịrịọ that document was very clear onwe onye bụ onye ekere eke kwesịrị inwe ịnọ n'okporo ụzọ na-arịọ arịrịọ ịdọ ịdọ nke wụ na ịhụzi e, e etotụrụ chaa. yeah, exactly. kere So the first thing is that that document saying, you know, be very aware of the human person. First, its major confirmant on all of us, on everybody, was the idea of the of the human person. That's why I talk about the humanistic uh, foundation of the document. So, anya na n'Igbo taa, ụka ụmụaka pụta, ka ha ka nwee nne mụrụ ha, nwee nna mụrụ ha, nwee obodo mụrụ ha, ha na-agba n'ụzọ enweghị olileanya enweghị ọrụ enweghị ebe a ga-ekonye gasị nekwe ihe anyị ga-eme taa echi n'ọbịanihu e ya bụ esi na mmadụ pụọ ya bụ ife igbo na-asị na mmadụ si na mmadụ pụa. mmadụ si na mmadụ pụa onwe ịna onwe ịnọ so that that that document actually almost anticipated this very situation made it very clear that at the end of the war ọ anụsi ọgụ maka na ya ka na-anụ ọgụ ndị mmadụ aghọtara mana ọ ga-awụrọ na-agba pom ọgụ a na-anụ ọgụ in many other ways by all kinds of methods aka na-anụ ọgụ emezibe obodo akwabe ndị nwụrụ anwụ arụbe ihe mebiri emebi nke kasị nke mmadụ niile ndị niile ga ọgụ na Biafra enwere na n'Igbo tata too many people na suffer from PTSD trauma of war They have not been dealt with. There's, you know, you have a lot of mental cases na Igbo. Mmadụ na-aga ọ dịka So that document should have been a template for the political leadership to use actually plan Eastern Nigerian redevelopment or rehabilitation program. At the end of the Civil War, because it did not consider that document as part of so-called process of rehabilitation, they missed it at that point. That's one. Two, onye ọbụla chọọ ine ino asị onye dị ụzụ na-amaghị ka esi akpụ ogene lee egbe anya n'ọdụ ịchọ ka esi ahazi obodo taa na n'Igbo ị ga-ewere ihe ahụ edere gụọ ya ghọta ya mee ya ife jimara obodo ife jimara obodo omenala mara igbo bani mara mma anyị kpọọ ndanda ife ji mara obodo ife ji mara obodo omenala mmadụ igbo mba anyị malụ mba ka anyị kpawa nganga ọ masịla m ebe iji ihe a na-aga n'ihi na anyị akpala nkata ọtụtụ oge ihe ị na-ekwu e, ka m rụtụ aka n'ihe abụọ nke mbụ wụ ọ masịrị m nke ukwuu ndị na-ekwu na ile otu esi dee ahịara declaration mm. otu esi chịkọta okwu nga ahụ ha bịara ji na ndị Igbo anyị awụhụ pure capitalist mhm. that is ọcha bute ọcha ahụ bute mhm. ma uru nọ ya bute mhm. ọwụhụ omenala Igbo anyị awụkwanụhụ socialist ga-awụ e, ebute eke n'ihi na anyị kwere na mmadụ na-agba mbọ n'onwe ya kama na ịgbachakwa mbọ ị gaghị agbakarị ụmụnna ụmụnna so na olileanya ahụ is profoundly Igbo enweghị ndị ọzọ so enwere ihe ilekwe n'anya ndị agbata obi anyị ọtụtụ ndị anyị na ha nọ na Biafra uche ha bịakwara dịkwa otu ahụ mhm. nke ọwụrụ na agha lụrụ na-emeri anyị na ha e na-ebili ka ọma bie n'udo mhm. nke ahụ ihe mbụ m chọrọ ada ọ machiri m n'iwepụtara ihe a nke abụọ awụrụ ndị dere akwụkwọ a dere akwụkwọ n'abalị nwa okwukwe na chi ga-ehu anchi mm. ọ ga-adịrị Igbo mma dịrị Biafra mma ọ Chineke ma ihe mere ọ gazi hụ ka anyị si chee ya mm. kama agaghị eji e, agaghị eji e, e, maka na emeriri anyị n'agha werezi ihe niile anyị ji wụrụ mmadụ tụfuo mm. ajụjụ m taa awụrụ elee otu e ga-esi mee elee otu e ga-esi mee gosikwa ụwa ọ naanị maka ile anya ọtụtụ ndị Igbo ugbu a amaghị ihe wụ ahịra deklarashọn amaghị ihe ọwụ ele otu e ga echi were kwe ihe a niile nnukwu uche a echere n'oge dị oge gara aga webata taa ka ọ dịkwa ndụ na mm-hmm. ndụ ndị Igbo mm-hmm. na ndị ndewo ndewo maazị maazị Obasi ụzọ esi eme ka ihe dị ndụ ọ na-aga n'ihu wụ na-etinye ihe gbasara nkụzi uh, again let me speak a little of this you know, in English. The, the, the, English, I mean, the uh, the Igbo school system collapsed with you know um, with all kinds of. I mean, it was basically attacked. You know, all the all the all the all the revisions, all the um, changes that went to the new school system that was imposed on igbo was aimed, in my view, to dismantle the very effective school system that you that, that they had in the mm-hmm. in before the Civil War. That's what. If we need, if we want to really, really revive any ideas around the Athena uh, um, declaration, it has to be sent back system. Civics, kids take civics classes in primary school, and then you, take, you, you incorporate it into the government curriculum, and then into public life. That's one. But kekage sit here now if you don't control local government, state government. But my two solutions are very basic. A, put it teach our children who they are. A part of what you have to teach them will be history of that war and and the central part of that history. Ihe ihe okwu si n'agha ha pụta declaration kedụ otu a ga-esi mee obodo okay you teach them in school. let them understand it let them people are you know people ascension sentient they will understand but for that to happen ndị Igbo ga gbalị. ghọta onwe ha aka site n'okpuru ala ruo n'eluigwe in other words ị ga-control town union odeluga agaba ije a na-akpọ um, um, local government council ndị na-aga local government administration ndị a na-etinye na um, house of assembly ndị a ga-etinye n'ọkwa n'isi oche ka na-achị obodo anyị gbakọta aka ghọta ndị ma ihe ndị ghọta ebe isi udo si ebesi ebesi dọsipụta ghọta na-akụziri ụmụaka ihe gbasara ahịa declaration ihe gbasara olileanya enwere in that declaration we will rebuild it because the only means to really really really circulate this idea na Igbo the document of the, the very idea of Igbo material history as well as its intellectual history connected to that to that program to that declaration okay so you take a nine year old kid in primary five, four or five. I asked him, Gokena Hewaha declaration as part of the school program, right? By the time Oga secondary school, Oga Matahe declaration, they become conscious of what the expectation of that document, you know, meant for everybody. So that's my first suggestion. School system, is also a fundamental part that we are missing in this conversation. obodo ọ na wine ụmụ nwanyị gbara aka Kasam Ogbonaifugo, we need to have conversations with the ones who will be the major champions of this program, starting from teaching the children n'okpuru ụlọ ruo na school system. Ụmụ nwanyị nwere otu a na-eji agbasa okwu n'obodo. We need to incorporate otu ụmụada again, rebuild it, okay? At the end of the war, Igbo, most Igbo, you see, the, the very idea of turning Igbo women into barrack hall was a strategic program of so-called victors of that war. They were they, they made them trophy wives. They set them out, and, and many of them lost very, very, very backbone of their own power and Nanibo. We need to restore that and use that power of women to influence children as a very means for teaching the young generation here ahira Declaration. Because again, ahira Declaration made a gesture to women. They said Igbo women are a central part of the development process from time immemorial. That's one, that's my suggestion. A ga-esite n'ahịrị ụzọ akwụkwọ nkụzi akwụkwọ na nkụzi agwa gbasa okwu a na-akpọ ahịa declaration. Hmm. ya ofu ife ịlụtụrụ aka bụ na akwụkwọ a ife edelu maka ahịara na ọ bụrụ mmadụ ncha ma maka ya n'eziokwu ama na ọtụtụ ndị nna anyị maka anyị nwedị na nwa mgbe a na-agụ ya bụ ewepụtara ya bụ akwụkwọ hmm. ọtụtụ n'ime ndị nna ifa ike gele ya mgbe e n'ọnụ redio mana ofu ife ịma bụ na dịka etu ya ọgụ si wee gazie ee ọnọdụ ka ka aghabezi onye gbachasịa otu ife oji hmm. onye jite obele ife ọbụla nke bụ ife edel Biafra dịka etu mmadụ dịka Gowon si wee kwuo. na-asịsị anọkọtakwana ka a ghara ịnọkọta nụ ka onye ọbụla kwuru okwu si biafra mhm. tidechapụ ya n'ọnụ mkpụrụ okwu ọ bụ ya bụ ife melụ ndị ba ji wee ghafuo ya maka na ka anyị na-eto em onwekwa onye kọwala anyị ife ọ bụ ife ji igbo maka na ọtụtụ ife anyị nafa afụzi kịta bụ ife anyị gụtazi n'akwụkwọ ka mmadụ togo mhm. ee ya bụ ata igbo ụta na ndị e, Biafra ụta atabelụ mana ife nchọzi ka ofu ife bụ nke bụ ife ịrụba ama bụ na nke anụnwa bụ nke izizi mgbe izizi Igbo nọkọta agbakọ ọnụ dịka nnukwu obodo isi na ka anyị ga-esi chi onwe anyị na ọ bụ na anyị nọlụ onwe anyị maka na tupu Biafra Igbo nọ n'ebo n'ebo eji na-asị na na igbo na-asụ n'onu n'onu kama akwa ụkwala ọda tịkọ mhm. tịkọ mhm. ya bụ onye ọbụla ma ife bụ nsọ ana onye ọbụla ma mhm. ife bụ omenala ndị ọbụla bụ eh, nkụnụ na mba na-eghele mba nri onye na nke onye na nke mana igbo na-eme ka igbo bụ igbo nọ n'ụlọ igbo nọ n'olu mana nke a biafra bụ izizi ndị igbo gbakọ wee na-asị na ọ bụ na faja ekpoko obodo dịka esi ekpoko obodo na ụwa kịta Mm-hmm. lee ụdị usoro fa ga-esi ya bụ ife bụ ife bụ ife ịrụba ama na ụdị na mm-hmm. ịgụa ya etu gị bụ etu isi wee kọwa na ọ bụ ife gosiri ndị anyị bụ dịka ndị Igbo kedu ka ndị na-achị achị kịta e ga-esi wee bido wee sabafe isi maka na ọ isi ka ọ ga-abụ ịdị mm-hmm. na-asị nekwa n'ụzọ nna ọkọlọtọ ntọ na ndị nna nna anyị fa tọọla anyị ka ka a ga-esi mee n'oge dịka oge a e, unu ma na ọ dị akwụkwọ abụọ gbara ọkpụrụkpụ ndị Igbo ji n'aka na 20th century there are two of them one wụ the Eastern Nigerian Development um, what they call the Eastern Nigerian um, Reconstruction Document 1954 1964 that's one the second wụ this Ahira Declaration that's the second these are the foundational documents of Igbo development na 20th century now onye ọ bụla si na ya na-achị agụrụ ihe ndị a ọ maghị ebe esi mmiri nọ well the question is o ji azụ eje you cannot onwe onye onwe onye si na na-enwe progress ji azụ na-aga so kee ka a ga-esi kpọọ oku si ụmụnna ndị na-achị achị nekwanụ ha ihe a wee nsogbu ga ahụ na many of them ndị anyị họpụta tata ndị na-ele anya n'ala Igbo tata ndị ahọpụtara anyị ndị a adịghị agụ akwụkwọ as far as I'm concerned onye ga-agụ ọhope ụzọ dị mma ọma hill reconstruction eh? the, the basic philosophy yeah, you got to be basically philosophical trained to understand those documents that's one so our obligation is find organize ourselves find the ma anyị na-ekwu kpawa ha akwụkwọ a n'akasị gụọnụ meenụ iche ka mmadụ gaa dia first then ga akwụkwọ n'aka Oga Oga aba Olga, Olga, Olga, Olga it, it more effective if at the beginning of the political process you find people who understand these documents, who can read them, who can frame their programs around them and say, look, this is what you probably need to do, and you back them. O nwere mistake anyị na-eme anyị na-eche na onye ọbụla aza bụ onye Igbo you know mgbere niile makpụ amakpụ nwee nke mma nwere ma nke abụ na anyị ga-ahọpụta ndị na-achị obodo ndị anyị ma ọ bụrụ ndị enyere anyị mgbe anyị họpụta ndị anyị ma ndị nwere akọ nwuche gbawa ha akwụkwọ a n'aka tewu n'ụwọtụ mana anyị na-eche ka ndị ndị mmadụ bata n'ọchịchị akpara akwụkwọ iwu ngwọ so it would also be in our own interest actually say to ourselves we want these documents to some let us organize around people who would make it mean something in other words our fundamental obligation is to get involved omenala na efe okwue omenala na ya mara nke nde ji biri ibe ha omenala na efe okwue anyị akwadone anyị apụtana na na-eto na nke ji biri ibe ha na akwadone apụtana na chiabana dole na omenala na ya na dịka isi ekwu na e, e, ugbu a ahụna m ihe a na-akpọ politikal debate arụmarụ ụka na mhm. ndị na-azọ ndọrọ ndọrọ ọchịchị na-enwe na telivishọn na redio mhm. o nwebeghị nke emere m hụrụla ma ọ na Anambra steeti maọbụ n'Imo steeti maọbụ na steeti Abịa Enugu Ebonyi ebe ndị ma ọbụla dị ndị ndị ọchụnta akụkọ the journalist mhm. na-anọ n'isi n'ihe arụmarụ ụka mhm. ha naghị akpọta dị akwụkwọ ndị ahụ nke ịkpọrọ ahụ nke ahịara declaration a na nke reconstruction a developmental reconstruction and development 1954 to 1964 mhm. onwe onye na-akpọtụ ya aha ọ dị m ka ihe ukwu isiokwu maka na onweghị na-akụzi ihe ndị a n'ụlọ akwụkwọ mana ihe ama m na maazị oke ụkọchukwu na ọ na-anụghị ọkụ itinye ọnụ ma ihe achọrọ m ka anyị lebụ anya maazị oke ụkọchukwu mebi ele anya ị ga-etinye ọnụ n'okwu a jụkwa ajụjụ nọ n'elu ya kwukwu otu ihe anyị rụtụrụ aka n'izuụka gara aga hmm. Marshal Plan for Education hmm. in the Region ọwụya ihe anyị nọ n'elu ya ọwụya bụ ihe ọ dị m ka ọwa ihe na-arụtụ aka ya maazị obi nwa mma ya ka m ọnụ ọnụ maka na nke a dị mkpa o nweghị ihe anyị ga-eme na n'Igbo ma anyị hazi otu esi akụzi ndị be ihe site n'okpuru nke a na-akpọ ọta akara ruo na mahadum amam na ọdaghị m na charge of our school system onye ọbụla n'anya ebe ọ ga skuul na n'Igbo ọ ga-aghọta otu ụnọ akwụkwọ anyị nwee tata na do not rebuild that fundamental system of education nwee ebe anyị ji azụ eje so with it, it's a, yes there's going to be a master plan and I had proposed a long time a while ago na ndị Igbo ga-enwe ga-agba mbọ mee ihe na ihe ino ndị Igbo bụ ha ndị kama si nwee ebe ihe ga-akwụrụ ihe ọzọ debia we know this a ga-enwe formal gọọmenti nwee nke na ahụ anya <laughs> it is it is imperative okay so that nke a na-agba a egwu n'ụzọ a na-agba egwu ọzọ n'ụlọ so that a na-ahazi onwe part of ha ga-eme na na nke a na na-ahụ ya n'igbo educational research ihe a na-akpọ through town union collections town union collector ndị Igbo 1000 ha ewere 200 nye ndị Igbo nye central 800 ewere na-eme na-eme development na Igbo na-agbara Igbo ọsọ na-eme ihe a na-akpọ unu n'anya o nweghị o nwere otu fc ọgbalụ ha a program adịrọzi ya mere kedu e, wey are di new fc ọgbalụs na n'igbo onwe nke fọnụ ị gaa na your village na town before ana m anya ebe niile ndị nkụzi nọ na town today ị gaa na your village ime onye na-akụzi nkụzi ime onye na-akwa trọk enweghị mhm. ụlọ akwụkwọ so we need yes a master plan but that master plan must be very highly thought it must be ọ ga-awụ ihe gbasara ihe gbasara ka ndị Igbo ga-eji pụta ha uru anyị aga eme ka fira program mechiere anyị ụzọ we incorporate it but we will also have nke a na-akpọ ụlọ akwụkwọ Igbo nke were na-akụzi ụmụaka ihe gbasara omenala ọdịnala na ọganihu Igbo ntinye ọnụ maka na a na-ekwu a na-ekwu ihe ọ nwere ndị ndị ọkọ na akọ na ntị ndị ga na-asị ee eh, ee eh, na-eti ehe eh, nọọ ife a ka a na-eme nọọ ife a ka a na-eche ife ekwu ife na-alụtụ aka bụ ife ekwu maka akwụkwọ ụlọ akwụkwọ ime mashal plan maka ụlọ akwụkwọ mana kosi na adị ọ na-adịzi ka anyị nwa bụ ndị Igbo na ọ anyị ọsịsọ anyị ada akpazi nkata wee bido ọ na-aba na-ekwu tupu ekwucha emeweghị emere mana ndị be anyị na-asị na ada abado nsi aja na-eri mm. nri o nwere ka ọ dị na-eme etu ahụ maka ọ mm. bụ na akpa ha akpa mala ọnụ ife m na ọtụtụ ndị mma gụrụ akwụkwọ n'ụlọ akwụkwọ dị iche iche enee n'anya ife si wee da mebisia na fụ na idozi ụlọ akwụkwọ ọdịmma mana anyị n'ezie anya bido nya bụ ife n'ọdụ kama ibido n'isi maka ọ na-abụ atụche ego na alụmna ndị jelu akwụkwọ na sekọndịrị skuul dị etu a maọbụ ndị jee na praịmarị skuul dị etu a maọbụ ndị praịmarị skuul dị na be ha mmiri na-eri na e, gbamgbam na-ama ụmụazị akwakọla ego dozie ego ọfụma obi ọcha na obi ụfụ na iji wee mee ka ife dị mma welụ jeluzie ụlọ akwụkwọ ma ọ welụ nye sekọndịrị skuul ma ọ kọleji ka e wee dozie ụlọ akwụkwọ edozichazie ya mmiri ama na ama ụmụ ebe ha na-alarụ awụlụsọ mma ilo esi abụ ụlọ akwụkwọ na geeti awụlụ ọmalịcha ife epentịla Ma mana kedụzi ife a na-akụzi n'ime ya bụ ụlọ akwụkwọ anyị dozichazie ụlọ akwụkwọ gọọmenti a na-arụ ọnụkwa ma ọ bụla ebe ndị ụka na-achị ndị ụka na-achị elukwa ndị nkụzi ma onye na-akụzi ọfụma ma onye ada akụzi ọfụma abịakwa onye bịa za prezent o jebe n'ụlọ afịa ụmụ akwụkwọ bịa nọrọ ebe malụ mma ha daa egzam bụ e erie nri amalụsi gaa ga ete etelu pent onye ọ na-alụ afọ a na-alụ ya ife akụzi na klaasị ọmarọ ya bụ ọ bụrụ na anyị si na anyị chọrọ mashal plan ọ pụtara na anyị ga-anọ anakpa anya ka nkata malụ ka anyị esi mee tata malụ ka ọ ya ada echi mara arụ ịnọ ise iri na ise na-abịa abịa kedu ife anyị na-agbaso kedu ihe etu anyị si kwado ya kedu ụzọ anyị esi wee gaa maka ọ bụrụ na onye kwuru onye kwuru ebe a na-ebu ya onye kwuru ka ọrịa ebufe ya ama nna ya ọ bụrụ na anyị bido ụlọ ọtọ gwujie nya wuji anyị che na ife dị njọ kịta etukwuruzie etukwuru ya ọka njọ kedu ife unu chọrọ kedu onye chọrọ inyere m aka tụọ ya ọnụ ka m tinye ọnụ na ihe anyị kwu maka na ọ dị mma ịkpa nkata ahụ mana ndị mbise ndị be anyị na-akpọ ikwegbu okwe na ji aghọta anyị ghara mm. ikwegbu okwe na ji kata nkata kpakata nkata nkata akpawa gị you know it's it's important <laughs> you know na na a ga-enwe a ga-akpa nkata nwee action plan mm-hmm. mm-hmm. a na-ekwu a na-eme enwe e enwe enwe ndị look education anweghị all private education isi na inwe private education you cannot make gains education is not meant for gain public is connected to public life of a nation a na-enwe gain you invest in aghọta so all these mm-hmm. public primary schools and secondary schools people are wasting their time they are not going to sustain ha You can't sustain it. It, it, it, it your, government must always be basic frame from which education because education connected to civic life of a people the economic life the public life connected to education that's it so anyị chọọ ka e change education anyị nwere plan anyị nwee document na-ekwe ka this is a hundred year plan 10 20 100 year plan eji enwe education change na mana ị ga-anọ a na-eme change ị ga-aghọta mmadụ si lekwe ihe anyị chọrọ nke dọkụmentị a ka anyị chọrọ ka e mee implement mmadụ isi mmadụ precisely now anyị ma na anyị so ndị a gbaba mbọ o nwere onye ọchịrị ọzọ ya e were gosi ngwa ngwaje kama anyị ga-agba mbọ kịta wee bido ihe ndị Igbo ji bụrụ ndị Igbo before aka weta ke tọrọtọrọ na afọ ka eji rụọ Nsụka ka eji all the secondary schools in Igbo between 1954 and 1974 some of the people through that tọrọ na shilishi many of the kids did not go there. ma ọ ụlọ akwụkwọ ndị ndị the missionaries uh-huh. yes ndị mmadụ ọnụ n'ime obodo tụtụrụ ego tụtụrụ ego handed to the churches so unu unu rụọ ọnụ nwa and it was it, it, we need to go back every day oge m Mrs. Oyibo ọdịna mmadụ interview years ago um, Joy oge iwu when you has na ha the document of Eastern Nigerian school wee gba ọsọ because ama na all foundation dị so oge unu nọta e we also brought it back to Enugu but two things struck me or two things have struck me over the years na ihe a na-akpọ education eh the old teachers colleges are gone oh, thank you maka onye ga-akụzi nkụzi ga-ama n'ihe ọ na ga-ama ihe ọ ga-akụzi Absolutely. You have to train people as professionals. My mom was a school headmistress. She began, they were trained in the proper English from PTC to ETC to TTC to ATC. They were professional teachers. We need to rebuild our school system starting from those foundations. Mana. Mm-hmm. Anyị ga-edowe e ego n'okpuru a ga na You know, most people don't know this. Na 1980, Nanda Azikiwe nyere the first 100,000 naira to the space research program now UNN. The first space program in Africa was in the States of Nigeria. The Zik Center for Space Research. Nanda Zikwe gave the first 100 Naira's trust, 100,000 Naira, okay? Under Professor Koye. Is it Okoye? Forgotten right now. But years later, you go to that program and you ask yourself, what has space program now? You realize that anyway, disconnection. So problem hours now primary school and secondary. We have problems in all the all cadre. all the cadres. We are not recruiting the right sort of people. We are not conceiving the. He send us somebody to the investor who's a degree in a year. You are training the person in character. Too. How can children go to the invest Nemo State investor? Hagane in Abuka. You are not training them to be civilized people. No, the facilities we are bringing, we, we, we can't have we need to really, really, really, really have a Marshall Plan on our education system. It is yeah. imperative. ihe nna Thank you. Thank <laughs> mana ka njụarịo <clears throat> kịta afụ n'ala Igbo mhm. enwelụ ọtụtụ ụlọ akwụkwọ e, nke ọzọ bụrụ ije Naijiria niile onwere mahadum ọbụla ị ịfụ ọtụtụ ndị Igbo mhm. bụ ndị ọkacha mmụcha. ada ekuzi ndị na-akụzi n'ala Igbo ijee na mba Afrịka ebe ọbụla amara agụ akwụkwọ bụ akwụkwọ hmm. maọbụ na North afrịka maọbụ saut afrịka maọbụ est afrịka ndị Igbo nọ ebe a ọ bụzi na mba Europe ụfọdụ ndị Igbo nọ China akụzi nkụzi ka ndị Igbo bụ asụ ndị ọkacha mmụta kedụzi ife ji nkịta ọnwụ <laughs> maka na asị kedu ife ji nkịta ọnwụ ama m ụdị akwụkwọ njem maka ada ama ama ee o onye dela akwụkwọ na mba amerịka bụ nwanne anyị nwoke ọ sị na ọ dị miseducation of the negro mhm. emesịa ugobere bụ Chinua Achebe ọ dekwara akwụkwọ sị na ọ dị miseducation mhm. of the igbo of the igbo maka na ife okwu bụ eziokwu mhm. na nlotelu na nna m kwụrụ ụgwọ akwụkwọ na St. Christopher's Ọnịcha ewee na-akụzilụ m na mongo Park Discover River Niger maka na ọnya bụ ụdị akwụkwọ bụ nke bụ nsogbu agụ m ife niile ngụ onwere onye kụzilu m maka ọkọlọtọ igbo ma ọ bụ ịgasị etu igbo ebe igbo fibele isi na-abụghị sọsọ mgbe m mahadum nsụka mhm. ụdị anyị nwabatalụ na ịgụ sayensị e wee sị anyị na anyị ga-agụ ife akpọ jeneral studies mhm. ọ na-enye jeneral studies ka anya ji wee mee paa ya bụ na a na-akpọ na anyị e nwere nwedokwọrọ nke anyị ji eko na anyị e nwedokwọrọ ife anyị ji eto na anyị e nwedokwọrọ ife ụwa chọrọ na ọ nwedokwọrọ ife anyị bụ na ọ nwedokwọrọ ife anyị ma maka ife niile m gụrụ mana na praịmarị skuul maọbụ na sekọndịrị skuul o nwere ife kọwalụ m onwe m mm-hmm. ọbịa bụ ụdị akwụkwọ afọ ka a ka na-agụ be anyị kịta mm-hmm. mm-hmm. aka ị na-anya na nke anyị na-akpafu nkata ahịara deklarashọn onwego ndị Igbo dela akwụkwọ na-akọtụ ya na-asị na ya bụ akwụkwọ ede na ya bụ ife edelụ mgbe afọ na o so n'ife melụ ike ji wee gwuo ọtụtụ ndị si ba wee wee ike kwụzi ọtọ gwuo ọtụtụ ndị Igbo bụ ndị welitele isi na ụdị mhm. atụmatụ ojukwu na ndị kwu ya n'azụ na-ebupụta fa wee sị mba na anyị anụzi ọgụ nnọọ kama ka emerie anyị kedu ife ilo maka ya ya bụ anyị nwere ndị mmadụ na mba ụwa na mba Afrịka na mba naijiria. kedụzi ife ji nkịta ọnwụ na igbo ama mbịa anyị ama enwe ike ịkụziri ụmụ anyị ife bụ ife bụ igbo hmm. maọbụ anyị edele ya na akwụkwọ depụ ghara ị hmm. na-akọ sọsọ maka ndị ọzọ na-akọ maka onwe anyị hmm. onwe ọkpụkpụ okpu inwe ya si na ebe isi ghọtaba azụ onwe gị oge ga mahadum ogasị gị mee general studies yes very very true um you know a ndị ọtụtụ mmadụ my education was not in the classroom was with the old men in my village every time I came back on holiday hmm, they would say daka ma bịa nna gị onye bekee nọrọ ebe a because they used to think that I was they always said that was my grandfather's reincarnation my great grandfather had 45 wives so my entire family was a village my father had uncles and cousins old men and ịbata na the compound they were old men they were very very they were hungry to teach young people who were going to school, who they were. But two things have messed Debo missionary education, yeah, and government policy. Hmm. On tackling, tackling, tackling, bido, name reverse. Well, people began to teach Visu Chendu, you know, Chendu's book about Debo. People began to slowly radiate those things down to the very basic, yeah. But I Kadindo, do hmm. in Awata, anọ maka ndị na-abịa n'ihu ka anyị na-ekwu ihe a ọghọzi maka anyị nwa mm. anyaochi ahịa m kwuru we need to rebuild our school form our curriculum kụziere ụmụntakịrị first of starting their primary language ị na-aga kindergarten tụgbagodi Igbo ewere Igbo na-akụ bekee ị ga-amụta bekee anyway ọ bụghị my mommy told me to told you absolutely <laughs> kụziere ha Igbo start mm-hmm. teaching them in Igbo akụzichiere ha igbo akụziere ha igbo histri enwere igbo histri nwee nigerian histri nwee west african histri enwere igbo language enwere igbo gọọmenti enwere igbo sayensị and ihe ndị a niile e dokumentigo ha na most igbo pipo amaghị amaghị amaghị stori amadioha kamalu n'ozuzu as is original who took the title amadioha unu dum hmm? ịkọrọ ha maka ka ndị Igbo si mebie ihe gbasara eze ha na-aghọta ịkọrọ ha ka ndị Igbo si wee si we will no longer do human sacrifice we offer ji na mmanya they will not know but surprisingly if you listen carefully to Igbo stories many of these stories dey embedded in Igbo folklore and many of us learned Igbo through those folktales and they were all in school system, the traditional school system, Igbo, their life when many of us were growing up. Mm. I'm talking about the traditional school system. So mm. we were we were we were educated in a very multilateral way. The only John Atuzim people are muta. You know, ndị Muta, they don't ana agboro, ana ana ana efufo. You know, they don't have those experience. Okay, so today our school system must recognize namely those ruptures and bet new strategies for umaka from kindergarten Igbo proper Igbo education, meaning Igbo language studies, mm -hmm. Igbo literary studies, Igbo science, Igbo civics, Igbo history, you know, Igbo ways, Igbo culture. Mm. Okay? That's one. And yes, ndị Igbo ju everywhere na nkuzi nkuzi in fact many of Igbo nwere too many special But the problem is ndị nkuzi achọghị ego too much mana ị ga-akwụrụ ha ụgwọ right? Mm-hmm. Eh? ị ga-eme ha ka ha ghara ịma na before onye ma akwụkwọ edi ya nkuzi, you are retained. Mm-hmm. Mm-hmm. that did no longer happen. Now industry okay. takes the best. onye na-enweghị aka ọrụ na-agazi nkụzi. Absolutely. In the past, ịma akwụkwọ eritene gị and and you, you'll be sent on scholarship train and they'll make your life well. They will secure you. You will not want. But today, on the Nama Kosia, you know, whatever, what else they'll do. Nagazin. So we will mm-hmm. start from those basic principles and ask ourselves what went wrong. I think what went wrong was A, that people began to regard value of public education, and there is no other solution. Mm-hmm. No society ever ever develops on anything right. else but public education. It's fundamental. Mm. Oge na ha China ha ejila in fact oge anyị agafela ọ na ọrụ atọwa ụtọ onye ekwowe <laughs> eh, tupu emechie n'abalị a enwere ihe ikwuru m chọrọ ịlaghachi ya wụrụ na ịsị a ga-enwela e, e ọtụtụ ihe ị rụtara aka sị a ga-eme a ga-eme a ga-eme ngị nwa na onwe gị emeghekwela ọnụ kwuo na ọ bụrụ na ndị na-achị obodo ee jụ na ọganihu agaghị echi ha n'aka na aga achọ ụzọ ọzọ ikwutela okwu ee shado maka m mm-hmm. hapụ ya ebe ahụ mm-hmm. mm-hmm. e, ihe m dị na-ekwu ihe ahụ maka na mma na ịnọ na Chicago mgbe a kpọkọrọ Igbo si ka emee ụdị ihe ị na ha arụtụ ọnụ ya ị na-arụtụ ọnụ na mm-hmm. ịhụrụnụ ka nke ahụ si gaa. Mm-hmm. Igbo bịara gbaa izu gbachie izu ndị anyị na ha gbara izu alaghachi were ihe izu niile a gbara tụfuo n'ọhịa <laughs> ajụjụ m na-ajụzi hmm, betanụ betanụ ahụ ehi mm-hmm. a ga-eme a ga-eme eleete ege ihe m na-achọzi maka nwa bụ ndị ọkachamara n'akwụkwọ anyị bụ ndị e, e, ọchọpasinja nke <laughs> unu na-agwa anyị isi unu na-agwa anyị ara ha ha ha achịchakwa ọchị n'uche m mm-hmm. it is time Igbo mm-hmm. intelligentsia really begins to assert themselves themselves true Igbo public square true ajụjụ m na-ajụ gị maazị Nwaka mma, ngị nwawa onye a rụtụrụ aka ama ama na-agara igbo ojii na oruo n'ihe ịma akwụkwọ elee otu e ga-esi butu enyi ya ekwule m ya maazị Nwaka nwakamma tupu ka itinye ọnụ na nka ọ nwere onye ndị so na-ege ntị uh, e mhm. osokwu ọ sị who would draft Igbo school curriculum ọ dị m ka o metụtakwara aka n'ajụjụ a maazị mhm. ejikọ n'azụ ị nwere mhm. ike zakọta ya n'otu okay two things okay the education pro look ịchọ ile ka anyị si gbasa ile anya n'okpuru ụlọ the town union the very very first unit of our organization the town unions were radically you know, very deliberately dismantled ị na-ekwu otu ụmụnna hmm? and otu ụmụnna ka eji agba igbo nwere organization ha and uh, it's still there ọ ka nọ there the only people in the world every third sunday they face one direction ndị igbo otu ụmụnna town union anywhere nọ na n'ụwa mi nọ na Europe mi nọ na Lagos mi nọ na Aba town union on the third sunday third or second Sunday ha nwere organization kama na e dismantle the thing nke ana m asị ka ebidogo and you are right the Igbo intellectuals are the missing link na this discussion they went to abeyance and the problem also is that the ones who became are in the universities today, in the systems, are actually not the cream or the crop of Igbo intellectuals. This is the problem because a um, you know many of these guys have been so um, so they have they have lost that push to change their society. This is one problem. So my suggestion has always been a bring all the town unions together in one convention called okay the Igbo Conference, and I propose this the Igbo Conference in August 2020 and use that conference to actually reignite what I call the Igbo Union government. is going to be the very basis upon which can happen. And then the Igbo Union will have various commissions to be properly established under a secretariat and to have various commissions. To have the Education Commission, to have the Investment Commission, to have the Security Commission, to all commissions and all directorate. That commission would bring specialists. Ahotandi Maduna Eme Eme Akwụkwọ. So unu designer program for education and right just as political parties do you have to get us an education policy that we can run we can send to the and that's what and that union must not be a sociocultural union it must be it must have a political program in other words if we if we ndị igbo chọọ ịghọta mmadụ asị odeluga in america we want you home they will, they will, they will, they will get you home fund your campaign and say gị here they would have to determine until they Igbo determine the people Nagara who is nothing we say in this program would matter. In other words, keyword ndị na-ejelefe ozi ya atụọ nza amara onye ọmalazi agaghọta mmadụ ma e, e, aghọta gị senda gị ma ime ihe ndị Igbo kwuru apịgbuo gị period I mean you know <laughs> it's it's true unless we begin <laughs> to do it aga n'ime abalị dọọ mmiri pigbuo gị ọka ndị Igbo si eme before it has to have there has to be consequence ndị Igbo si gị gaa ozi ịga ozi they have sanction if you don't do etielu gị ayaka aha etielu ayaka period Now, so like, like that's those are some of these. So basically, what I'm saying, conscious, um, consequence. In other words, once you have a proper organization, and the reason why Dr. Basi India yes. didn't work, all now A, the organization, the fundamental, if you know the history of, of Ohaneze, you realize that Ohanese Enwe, it's, it's, it's an Ohanese Enwe root around in, in the Igbo grassroots. It's not connected to the Igbo. It's an elite organization that was founded to actually solve an elite pro- problem, question of access, Igbo elite access, you know, you know, it was a problem Azikiwe had in 1935, 37 when he came back to Nigeria with the LYM. Why he was saying, let's have a mass movement. And why and was saying, let us work on accommodation, go down da Iwanma first. That's what Ohanese does. Unless you say to yourself, let us have a holistic program, a political program. Look, let's look at it. On the island, on the island when the IRA, in the Palestine where the Hamas, the the the the, the, the uh, you know Spanish, well, and the, uh, who are them? The, the uh, Catalonians where they are and they were all organizations aimed at instrumentalizing their program. So that's my solution. Let us bring very consciously raise money and bring the book conference Nansuka 2021 in August. Hopefully this is clear. Yeah. Okay. Hopefully, and then and then let that convention inaugurate a grassroots movement called the Union. Yeah, what I'm saying is not strange. And by the way, I'm a, I'm a Yon Oya We are actually discussing our problems, which means that we'll find a solution one of these days. It is not unusual. It has always been the problem of people see how we just fought the war 50 years ago. It is very, in the in terms of history, it's a blink of an eye. But we are constantly engrossed in finding solutions to the post-war dilemma. so we need to be aware of the fact that the people themselves are not sleeping. They are obsessed about solutions to their problem. That's true. That solution must come with that convention, Igbo convention, reorganization of the Igbo Union, and the use of the Igbo Union as here na ahwanya na na Igbo. And that organization would have a program, an, an education program. And that education program would emerge from an expert commission that the Igbo themselves would set up to design a school program. Ndị Igbo ma ndi ma akwụkwọ, ha nwere akpọta mmadụ ole na ole na ole give us 100 year program to rebuild the infrastructure of the Igbo and forest!" that's how I think ọka ọka mmụta obi nwaka mma alụrụ nne ama m na ụra tọba ụtọ ekwobe ekwube ọzọ bụ na atụtụba akpịrịkpa dị na ji onye yi ya ji agbara ọtọ ụbọchị na-achụ anyị kwapụ kwapụ ya na mmechi okwu a um, maazị odeluga onwelu ofu ahịrịokwu ị nwere ike iji wee kene ndị be anyị wee gwa ha ife ha ya atụrụ anya igbo a sị na atụala ọmalụ ọmalụ atụala ofeke pere isi fee n'ọfịa igbo ga-adị maazị ọbasi mmechi okwu gị ịkọrọ kụọ agbakọ ndị na-ege ntị kpọkọọ kpọkọọnụ ndị mmadụ ka anyị gbakọọ ka anyụọ mmiri a ka ọ gbara anyị niile ụfụ maazị obi mma. ụmụnna ndewo na obi dị m ụtọ kụrụ si bịa soro nu tata anyị ga-adị ndụ anyị ka fọrọ mmadụ fọrọ igbo ga-adị ndewonu ndị anyị na-ege ntị ụnụ anụna anụ olileanya dị ka ntizie n'aka ụkọchukwu Austin Okigbo ka o were mezie okwu ndebe anyị ụnụ anụna ihe e kwuru ọwụ okwu ahụ anyị kapụ n'ọnụ kemgbe izu ụka ole ma ole gara aga ihe a na-akpọ ahịara deklarashọn anyị ejikwala ntị anyị nụrụ ya jiri nụrụ ya n'ọnụ ọkammụta Ah, obi nwaka mma afọ na nwa amaala anyị ghọtara ihe banyere n'okwu a anyị ga na-echeba echiche onye na anyị ntụziaka ndị dị aṅaa ebe ọ bụla ị nọ chebere ihe echiche eleghị anya dịka o si ụtụ aka ihe dịka n'afọ na-abịa abịa akpọ gị oku biko za akpọ gị oku za ka enwe ike mee ihe a ka ọ dị mma maka anyị onwe anyị mana ọ ụmụ ụmụ anyị ndị na-abịa n'ihu maka na ihe na ha emebila ka ha ka dịka ọ siri kwuo mmadụ ka fọrọ ah, ihe emebiela mana omebichabeghị enwekwara ike imekweta emekweta ya dịrị ụlọ mma ndụ mmiri ndụ azụ ọ na-adịwazie na mgbe ọzọ ụbọchị nta anyị achụwa